Chineke abụ m ezi nwanne unu nwoke Obichukwu Tony Eberechukwu asị nke udo nke Chineke nke kachasị ihe niile dịrị ụnụ n'aha Jizọs Kraịst bụ onye nwe emem amen oziọma nke a na-abịara ụnụ site na ụlọ ndị Life World Radio Ministry Akara ndị Baptist Missionary Association nke Afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria nke wuru na elu n'ime Ibadan nke dị n'Ọyọ Steeti. Ihe mmụta nke anyị taa ga-esite n'ozi ọma nke isi iri. wee malite ego site amaokwu nke iri nọ na asatọ wee ruo na amaokwu nke iri nọ na itenaine ọzọ mak shafta 10 malite n'ego na vas 48 rute na 49 ka ekpere Chineke ezi Chukwu ọma dị nsọ onye obi ebere onye ike niile dị n'ọbụ aka ya onye pụrụ ime ihe niile ka m bulie elu n'ụtụtụ dị ukwuu dị gị n'aha jizọs anyị na-ekele gị n'ohere nke a iji leba anya n'ime akwụkwọ nke gị dị nsọ nke na-eweta mgbanwe nke na-eweta ndụ nke na-eweta udo nke na-eweta ọganiru ka anyị na-agụ okwu gị onye nwe chineke tụkwasị anyị amamihe n'elu amamihe mepee anya isi obi anyị ka ahụ jizọs kraịst onye hụrụ anyị n'anya wee tara anyị afọ wee deba afọ anyị na akwụkwọ nke ndụ ka mmụta nke a gbanwere anyị ọnọdụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen mak oziọma nke mak dere na isi nke iri malite n'ego na amaokwu nke iri na asatọ wee ruo na amaokwu nke iri ịnọ na itenaine ọtụtụ mmadụ wee bara ya mba ka o kpuchie ọnụ ya ma o tikarịrị mkpu nke ukwuu sị nwa David mere m ebere Jizọs wee guzo sị kpọọnụ ya ha wee kpọọ onye ìsì ahụ sị ya nwee obi ike bilie ọ na-akpọ gị ka chineke tụkwasị ebere n'okwu ya n'oge dị ugbu a ka anyị nweta ebere n'ihi jizọs kraịst bụ nwe anyị nke taa na ihe anyị ga-eji mere isi okwu ga-abụ akwa nke ebere ọzọ akwa nke ebere na mmụta ịga n'iru na mmụta anyị anyị na-anụ maka akụkọ batimius nwoke nwa nwoke Timaeus onye nke kpuru ìsì na-arịọkwa arịrịọ n'okporo ụzọ o wee na-eti mkpu n'oke onu wee na-asị Jizọs nke Nazaret nwa David mere m ebere ọ chọrọ ebere site n'aka Chineke onye nke dị ndụ site n'aka Jizọs Kraịst onye nke Chineke naanị ya ọ bụrụ na unu lee anya ịfụ na nwoke a kpụrụ ìsì nwere ezi uche mgbe gara aga ọtụtụ mgbere ka ọ nọ n'okporo ụzọ ahụ na-ayọ ebere site n'aka mmadụ ndị gata ndị enye ego ndị ya chinye akwa nka ndị emere nke a nke ọzọ ma ọ tụpụrụ ya site na ihe nke ha nwere ma n'ụbọchị nke taa o wee na-asị ebe ọ bụla onye obi ebere na-aga bụ jizọs kraịst agaghị m elufu ohere nke a ụkpọdụ ndị mmadụ wee na-asị anya taa mechie ọnụ n'enye na mkpọtụ na ebe jizọs na-aga na ndị ọ na-agara bụ ndị nwere ihe akụ akụmihe nwe enwe ma ndị fụrụ ụzọ ma ndị bụ ezi mmadụ n'uche nke aka ha ọ bụghị maka ndị kpuru ewee chọọ ka ha kpuchie ọnụ ya dị ka ị na-anụ okwu a ọtụtụ ihe na-ekpuchi ndị mmadụ ọnụ ha ụfọdụ na-abụ site na ihe nke ụwa akwa eyikwe nke a ma nke ọzọ nnukwu ụlọ ma nnukwu ụgbọala ma ebe a na-enwe ihe nnwere ma ihe nkwapịa nke ndụ ma ndị mara mma ma ndị na-achụpụga ihe nke ụwa ụfọdụ bụ echichi nke ha chiri n'obodo ụfọdụ bụ akwụkwọ nke ha gụrụ na satifiketi nke ha nwere na asambodo niile nke ha jigazi ụfọdụ bụ ịchụpụga ego ma nke ọzọ ihe ndị a niile bụ ihe na-anaghị ụfọdụ ndị mmadụ ịbịakwute jizọs ma ịnara ebere nke chineke sitere na jizọs kraịst ihe ndị a niile wee na-ekpuchi ụfọdụ ndị mmadụ na-egbochi ha ịnabata jizọs ma ọ bụ na ile anya fụ na onye anyị ji meri onye nọ n'isi akụkọ anyị bụ nwa nwoke timaios ekweghị ka ihe ndị a niile mechikpe ma ọ naghara ya iso jizọs ọbụna dị n'okpuru isi o kweghị ka isi nke a na-ebido isoro jizọs ọ sịkwa anyị hei ndị ụzọ ha gawa nụ o wee tie mkpu n'oke onu n'ihi na ọ maara na o nwere mkpa mkpa nke o nwere bụ na ya bụ onye njọ mkpa nke o nwere bụ na ya kpuru isi mkpa nke onwere bụ na ya apụghị ime ihe nke a nke ọzọ dịka ndị mmadụ na-eme ọ bụ na ile anya ịfụ na eleghị anya mmadụ ya eduru ya pụta dosa ya n'ụzọ ahụ gbaga ya jewa onyegide ya ya oruo mgbe o ji ana onye ahụ bịakwa kpọrọ ọ pụghị ijegharị dịka ndị be si ejegharị o wee chọpụta na ya nwere ezigbote mkpa elego anya n'ime ndogo ịchọpụtagwuo na ị nwere mkpa ịchọpụtagwuo na ị nwere ibu dị arọ nke mmehie buru gị chọpụtagwu na ị pụghị ime ihe ama nke ọzọ site na ibu nke mmehie ma ibu nke ụwa a chọrọ nke mata na jizọs bụ onye na-ezi ibu ọ sị bịakwuteni m ụnụ ndị eburu ibu dị arọ m ga-emekwa ụnụ ka ụnụ nwee ezumike jizọs bụ onye nwere ikikere ịnapụta gị n'uru na mmehie nke ụwa jizọs bụ onye nwere ikikere iji wee mee ka ị e bụrụ onye nke a gọzi agọzi ka e bụrụ onye nke nwere udo ka ị e bụrụ onye nke nwere ezi ndụ n'ụwa nke a sọsọ naanị jizọs ka ị ga ịmanarị ọkụ mmụọ nke ụwa na nke ụwa gaji bịa anyị jizọs ji enye gị udo kachasị udo niile o wee mgbe ndị mmadụ na-asị na mechie ọnụ wee chọọ ka ọ ghara ịnata nzọpụta nke wee chọọ ka ọ ghara ịnapụta ihe ọma nke na-agata n'ụzọ ya na ohere nke o nwere iji wee na jizọs ihi na ọ bụ na jizọs gafewa n'ụzọ nke a amaghịkwa mgbe ọ ga-ahụkwa jizọs ọzọ o wee sị mba agaghị m ekwe dị ka ị na-anụ okwu nke a n'ogide ugbu a nwee mkpebi na ụbọchị nke a n'oge ugbu a apụghị narị gị ọ bụrụ ịnata ha jizọs o wee tie mkpu karịsịa ị na-eti mkpu karịa n'oge dị ugbu a ị na-ebekwujere mmadụ akwa n'oge dị ugbu a achọrọ nke mata naanị jizọs bụ onye ị ga-eti mkpu o wee nke ọma n'oge dị ugbu a n'ihi na nzọpụta gị dị n'aka nzọpụta gị nso egbukwala oge alakwana azụ a sịkwana ka ịla jekọtara nne gị ọ nna ya e ma ọ e ka ese mara na ọ ga-abụ ma nke a achọ nke mmata na ọ bụ na ekwudosi ike na okwukwe nzọpụta gị dị gị n'aka n'ogede ugbu a anyị nwere na-aga n'elu mgbe o tiri mkpu oke ọṅụ n'oke olu a jizọs wee kwụrụ chim wee sisi kpọọ ya lee anya na mkpu uru nwoke nke a metụrụ jizọs obi n'ihi na onye obi ebere ka ọ bụ jizọs wee guzo si kpọọnụ ya n'oge dị ugbu a jizọs na-eguzo n'akụkụ ebe ị nọ na-akpọ gị na-akpọ gị ọ na-akpọ gị ọ bụ na ikwere ị ga-enwe nzọpụta pụrụ iche jizọs na-akpọ gị alakwana azụ bịa ugbu a bụ mgbe a nara mmadụ nke ọma ndị niile a na-asị ya ga mechie ọnụ na na ha wee sị ya nwee obi ike bilie ọ na-akpọ gị achọrọ m ka ibilie n'oge dị ugbu a ọ na-akpọ gị ọ na-akpọ gị ọ na-akpọ gị nwanne m nwoke ọ na-akpọ gị nwanne nwanyị nwaanyị ọ na-akpọ gị ezi onye nke kwụ n'oge dị ugbu a jizọs na-akpọ gị bịa gụnwa ka ọ na-akpọ ọ bụ na ịza oku nke a acha nke ka isi ebe ị nọ n'oge dị ugbu a wee na-asị anaragwo m jizọs ọ bụrụ na ị ka jizọs dee afa gị n'akwụkwọ nke ndụ ka edepụ afa gị n'akwụkwọ nke ọnwụ ka o wepụ afa gị na akwụkwọ nke ahịhịọ ka o wepụ afa gị na akwụkwọ nke mkpa na nsogbu nke ụwa ka e bụrụ onye ga-enweta ikikere iji wee bụ nwa nke chineke achọrọ nke ihurata isi ka anyị kpere chineke onye nwe anyị na chineke onye dị nsọ onye pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka gị lee oge dị ugbu a ka anyị na-anụ okwu gị ka ụmụnne na ụmụnna m ndị nke nọ na ngalaba dị iche iche wee na-anụ olu gị site n'igwe okwu a n'oge dị ugbu a onye nwe chineke ka ha kwupụtara mmehie ha ka ha zọkwa n'okwu nke ya na-akpọ deba afa ha n'akwụkwọ nke ndụ hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ n'akwụkwọ nke mkpagbu n'akwụkwọ nke ịhụju anya n'akwụkwọ nke ọya na nke nyanya na nke mbibi na nke enweghị udo onye nwe chineke deba afa ha n'akwụkwọ nke ndụ na nke ịga n'iru na nke inwe ihe nketa nke ụwa ka afa gị bụrụ ihe a gọziri agọzi na ime ndụ ha n'aha jizọs m. nwanne m nwoke na nwanne m nwaanyị ebe ọ bụla nke na-alụ na n'ogede ugbu a achọrọ m ka ikelewe chineke n'ihi na o megwuru gị ebere ka ị na-ekelekwa ya achọrọ nke a ị na-esonye na-ebikwa ezi ndụ na-atụgharị uche na akwụkwọ nke nsọ nke na-eweta ndụ nke na-eweta ọganiru n'ihi na onye chineke ga-emere ebere ka ọ ga-emere ebere o megwuru gị ebere n'oge dị ugbu a ka ị ghara ịtụfukwa ya ka ị ghara ịlakwa azụ ma ọlị n'aha jizọs achọrọ nke mata n'okwu nke a na-abịara ọnụ site na Life World Radio Ministry akala nke ndị Baptist Missionary Association nke Nigeria ọ bụ na ịjọ kanseling ma ọ kwukarịa nke ị na-anụ n'ogede ugbu a ị ga-enweta m site na igwe okwu nọmba 08056719493 ọzọkwa 08056719493 ka ekpere chineke onye nwaanyị na chineke ekele dịrị gị na ohere nke nke inyere anyị iji wee nụ okwu gị n'oge dị ugbu a okwu nke ndụ okwu nke ọganiru onye nwe ka egozie anyị gobigo oke nyekwa anyị ikikere iji wee bụrụ ụmụ gị iji wee kwudosi ike n'okwu nke a na mgbe n'ikpeazụ ka ebe ndị nke ezute jizọs na ndụ nke ebighị ebi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen